zinachi m dị mma jehova bụ onye na-azụ m dịka m ga-akpọ ịza m ị na-eme kedu ihe na-eme na-eme zina asị my room my room igbo ka I'm tidying my room. Actually, gonna clean a mess, Mom, I'm tidying up my room. You must see me what you've been asking me. Gonna clean a mess. Tidying up my room. <laughs> I'm tidying up my room. Zina Chimo Demma. Yes, Mom. Did you want to get it? Uh, I'm not sure. Again, I go one name. kedu ihe ga-eri chineke ihe na-asịrị igbo ị na-asị m oyibo o pụtara ịma ha asị igbo kedu ihe ga-eri taa ịmagha m iwuo ihe ọ dị zinachi ama asịrị igbo na-asị ma oyibo ọ na ịma ha asị ihe dị mfe jide na ayamara ihe a ga maka na ịkasi na-agụ and Benjamin Jobe eh, and Kamara, Bada and they check the hidden fridge. Okay? We are going to decide. Mommy, I check the go. Check go? Uh, eh, a fridge. Uh, okay. Can you hidden fridge? Ofete, rice, salad, abacha. I got to be in it. Ofete, rice, salad. Uh-huh. Okay. Abacha. Ofete. Uh, PJ ofe ọgbọnọ PJ hmm? gịnị ka ị ga-eri oke zina gbada ejechie mmiri ọkụ eji were merupi nwa kedu nwuru disadị gị kwishiri na afọ afụta nsogbu ma eme ọsịsọ ka mgbe m mechekwa ihe na-eme ọchịbụ uh, eh. eh. ofe ọgbọnọ ofe ọgbọnọ anigekwenji bushi ọzọ m ga-asịrị igbo isụrụ m A eme ngagharị that day ma m gị na-ata ahụhụ every time as igbo asịrị igbo ma dede agbata igbo ị gashi na ịma ha asị nke bụ na aga m ata ahụhụ na-akụziri this is surely nkwụsịzioro You respond with english This isikwara igbo respond with him. all respect You got ịghọtago mm-hmm. ngwa jishi etinye mmiri ọkụ ka ụlọ oyi. Mami, enwe n'iwe oyibo dị No. No <laughs> oyibo dịrị n'ọnụ onye tegharịa oyibo n'ọnụ ọkwa maka iji ga emụta oyibo tega igbo na the way you learn english and put it inside your mouth go and learn igbo e and fere n'ọnụ ya oyibo dịrị n'ọnụ chiri enwere iwe oyibo dị n'ọnụ nsogbu adịghị nwayọọ nwayọọ ka eji na ji aga n'ogwu anyị na-eje n'ubi ọka na-acha but ọ dị very important anytime m sọrọ igbo ịsọ gịnị igbo nsọrọ oyibo ime gịnị oyibo hmm. tụkpara igbo ịsọrọ m oyibo ịma na ị na-akpọ m okwu that day mụ na achịta okwu trauza anyị na-aba tinye okwuru okwu trauza <laughs> ee ọ dị egwu ile hmm. hmm. jehova bụ onye na-azụ m dịka atịrị ụdị ihe kọrọ m n'ebe ịta nri nke apịpịa ndụ taa jehova na-azụ m dịka atịrị onye nwaanyị nara ekele ndị oyibo ọchịchị dọrọ ọdịs ma shepa it sounds better in igbo jekwe jee wofu ya bụ oyibo n'ọnụ ya ọmụ oyibo dịrị n'ọnụ jee jee wofu ya tee ya igbo n'ime ya ụmụaka na-asị ha na-asị oyibo and meanwhile i am the one that taught you how to speak english And now you are teaching me how to speak English. in the ceremony. I'm not going to you It's time to learn how to speak your mother tongue. Hmm? English is a borrowed language. to her. Come. <laughs> that is the third <laughs>